정말 역세아가 있어 보라리 누누누 비밤이 워다 올라바 루크루누 리 Arizona billing it is not allowed If they want blow one then I gas roll ten splits Forade no no no be pa me no di perimeter Arizona billing, it is not allowed. If they want blow one, then I gas roll ten spliffs. Roll one, then I smoke one, then I smoke three, then I roll four, then I roll four, then I roll two, then I roll four, then I roll two. Ah, Igbo don't come, POC come. Me I no go run, we go roll a long one. Kane, son, took her to the store, Tottenham hot spot. I can take her to their shores. Me, I wanna come and set examples. I, I will always put the state in shambles. Bring your cardigan, Modu POC, better melody now we free. Holy no they finish where we leave No be me water. Pull up a look, no the perimeter. Arizona billing, it is not allowed. If they want blow one, then I gas roll ten splits. Ora the no be me water. Pull up a look, no the perimeter. Arizona billing, it is not allowed. If they want blow one, then I gas roll ten splits. Roll one, then I smoke one, then I smoke three, then I roll four, then I roll four, then I roll two, me I roll four, me I roll two. What? maza sun samu halarta ya kamata su sani labari ya zaga ko ta ina a gari a rashin kira ne karen bebe ya bata yarinya ta ce faduwa ta zo daidai da sama Yau wani rana ka bugo min na ga sakon SMS ashe location ka turo min ashe ka shigo gari to me ka riko min an ce ma an ganka da hudu modu zan zo da kawaye na biyu da wanda za ta tuko mu if we catch you eh nothing like boju boju kawai ku shirya ba mu vibes they wanna chill the stars waiting by the five in na mata na dogon hira tonight sing aikata ta like 9 to 5 Waiting dey sup, I don't need explanation. Waiting you talk, girl, you got my attention. Body and soul, baby, total attraction. If no be you, make I dive inside ocean. Baby, come through, make a roll too One for me, the other one for you. What's the next move? Cack a bang groove. Hopefully, I put you in that mood. You be gagging and smoking. Take it out, put it back in. Whole gang on the mob shit. You can ride in the back seat.